AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ibe m ndewo ana m ekele gị ọzọ n'ụbọchị taa ana m ekelekwa chineke onye mere ka ọ dịrị anyị mfe onye mere ka anyị dị ndụ onye na-edu anyị n'ụzọ niile onye na-echebe anyị n'oge niile onye na-ekpuchite anyị pụọ na aghọm niile n'ezie amaara m na aka nsọ ya na-erute anyị niile n'ụzọ ọ bụla ọ dịghị onye chineke gbara nkịtị ka m meekwa ka anyị mara n'ezie na anyị kwesịrị ịbụ ndị ga na-aṅụrị ọṅụ mgbe niile ọbụna ọnọdụ ọbụla nke anyị nọ ka anyị cheta na onye nke anyị na ya so karịrị nramahụ anyị niile n'ụbọchị taa na ịga n'ihu ka anyị na-anwa ike anyị ịgbarịta onwe anyị ume site na ntụgharị okwu ndị a achọrọ m ime ka ị mara sị na mgbe gara aga gị onye na-ege ntị ọ dị nwa okorobịa nwetara onwe ya na nramahụ nramahụ a nke nwa okorobịa nwetara onwe ya na ya bụ nramahụ nke elere anya na ọ enwe ike si n'ime ya pụta n'ihi na o were ọtụtụ afọ etufuru ọtụtụ ego ihe ọbụla nke ezinụlọ na-akụta bụ ihe a na-eji etinye na nramahụ a nke kpụgara nwa okorobịa n'ụlọ ikpe ịmara na mgbe emegidere ihe ọ baa n'aka ndị ọka ikpe a ga-aganụ ịchọ otu a ga-esi wee mee ya mgbe a na-achọkwa n'ime ihe ndị a ọ dịnụ nke a na-agba aka eme na ezinụlọ a ọ dịra ha mfe ezinụlọ a amaghị otu ha ga-esi wee bido ụka ma ebe ọ bụla asị ha gaa onye asịkwa ha ga ahụ ha ga-ahụ onye ahụ asịkwa ka eweta ego dị otu a ha agbalịakwa mee ka enweta ụdị ego ahụ ma otu abụghị n'ezi gịnị kpatara otu abụghị n'ezi ebe a ka isiokwu anyị dabere n'ụbọchị taa n'ihi na ọ dị otu a n'ime ndụ m ma echee sị na chineke nke a abụkwaghị ya ya dị otu a n'ime ndụ gị gasị onye anyị na-efe ọ bụkwado chineke ọnwụ ọkwa ya bụ onye asị mere nke a mee nke a na mgbe ochie ọ bụ gịnị kpatara n'ụbọchị taa ọ naghị emekwa ihe ndị a gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị ma achọrọ m ime ka ị marasị na ezinụlọ a dabara na nramahụ a dị oke egwu chere sị na chineke gbara ha nkịtị n'ihi na nne nwatakịrị a chere na chineke ọ dịghị ihe ọ pụrụ ime ma nna ya ma ụmụnne ya n'ihi na o weela ọtụtụ afọ ma nramahụ aka nọ ha n'isi ọ dịghị onye maara sị na Chineke nọ na-ahazi ụzọ a ga-esi wee mee ka nwa okorobịa bụrụ onye nwere onwe ya mgbe Chineke na-ahaziri gị ihe mgbe Chineke na-ahaziri m ihe ana m eche na Chineke gbara m nkịtị anyị na-eche na Chineke anyị gbara anyị nkịtị makwara na afọ ole nramahụ gị na-anọla apụghị ime ka ọ bụrụ na ọ nweghị ogbugbo ka ọ bụrụ na ọ dịghị ụzọ esi apụta n'ime ya matakwa na Chineke bụ onye okenye ochie ọ dịghị ihe ọ bụla nke na-eme n'ụwa nke Chineke na-amaghị ọ dịkwanụ nke na-eme ya ghara ịmata ụzọ ọ ga-esi wee nyere gị aka ya mere mgbe Chineke ọ dị ka ọ gbara nkịtị ọ nọ na-achọ ihe nke ọ ga-eme ụzọ kachasị mma ọ ga-esi wee wepụta gị n'ihi na ihe nke ị na-agabiga na-emetụ Chineke n'obi biko ka anyị lee ihe akwụkwọ nsọ kwuru na ndị eze nke mbụ isi iri na itoolu amaokwu nke asaa ndị eze nke mbụ isi iri na itoolu amaokwu nke asaa ebe ahụ na-asị mmụọ ozi nke Jehova wee bịaghachi nke ugbo abụọ metụ ya aka sị bilie rie ihe n'ihi na ije riri nne karịa ike gị bilie rie ihe n'ihi na ije riri nne karịa ike gị nke a bụ ozi nke mmụọ ozi nke chineke na-ezi elija mgbe elija kpachara ndị amụma belụ eze n'eziokwu ọ dịra elija mfe onye a kara obi gakwuru ọbụna ahab na nwunye ya mee ka ha mara na ha emerụọla ala ngwa ngwa nwunye ha abụ gbọrọ ụja elija gbafuo egwu ejide elija ya echee na ọ dịkwa olileanya nke dị n'ihi na mgbe ọ gbara gaa ebe ahụ o zoro ọ dịghị onye ọ na-ahụ echiche ya niile gwụsịa na ịdị ndụ ọzọ ma mmụọ ozi nke chineke chọrọ elija gaa ruo ebe ahụ o zoro ọ bụrụ na ọ chọ ya gaa gị onye na-ege ntị o nyere ya ihe oriri si ya rie ihe n'ihi na ebe gị na chineke na-agaje dị anya ị gaghị enwe ike ịgaru ebe ahụ ma ọ bụrụ na ị righị ihe ya ka m na-eme ka anyị marasị n'ụbọchị nke taa na chineke onye anyị onwe anyị na-efe na nramahụ gị ga-abịa imetụ gị aka ọ ga-atụte ihe niile nke nwụrụ anwụ n'ime gị mee ka ị bụrụ onye nwere olileanya meekwa ka ị bụrụ onye nwere okwukwe n'ebe ọ nọ ime ka ị mara sị na ihe ị na-agabiga akarịrị gị ugbu a ka m na-abata n'ime ya ime ka ọ gbaara gị mfe lenu mgbe a kpọtara jizọs kraịst onye kpụrụ isi na betsaida gịnị ka jizọs kraịst mere afọ ole na ole onye ahụ kpụrụ isi o chere na ọ dịghị onye ga-echetakwa ya ma mgbe o zutere jizọs kraịst jizọs kraịst metụkwara ya aka ugboro abụọ jụọ ya ma ọ dị ihe ọhụrụ ya sị na ọ na-ahụ ụzọ eweghachi anya nwoke a ọ bụkwaghị onye kpuru isi ma n'afọ ole na ole ahụ ndị a nọ na nramahụ ha chịrị na chineke gbachiri ha nkịtị otu aka ọ dị n'etiti mụ na gị n'ụbọchị nke taa gị onye na-ege ntị chetakwa na nwaanyị ahụ nke rịara ọrịa nke oruru ọbara afọ iri na abụọ chọgidere jizọs kraịst chọta ya sị naanị ọnụ uwe ya metụrụ aka n'eziokwu aga m adị ọcha n'ụbọchị taa anyị a na-ahụ jizọs kraịst ma n'ime mmụọ anyị pụrụ ịhụ jizọs kraịst kwee ka obi gị na nke jizọs kraịst maka ka ihe gbara gị mfe tụkwasị chineke obi gị onye na-ege ntị ọtụtụ ihe na-eme nke pụrụ ime ka anyị wepụ echiche anyị n'ebe Chineke nọ ma ekwela ka echiche gị pụọ ebe Chineke nọ n'ihi na ngwere gbawa ọsọ ghara ukwu osisi aka ejidela ya aka akpara ya ọ dịghị ebe mụ na gị ji azụ aga ọ dịkwanụ nramahụ ndị a nke anyị jiberela ndọli anyị na nhịhị nke obi na-erighị nri anyị na-ehi ụra abalị gbuoro onwe anyị mkpa ọ bụla karịkwa naanị Chineke bụ onye pụrụ ịbata n'ime ndụ mụ na gị ihe agbanwe chineke pụrụ ịbata n'ezinụlọ anyị n'ụbọchị taa ma gbanwee ihe niile nke na-anaghị agazi agazi dịka ọ banyere n'ezinụlọ a ndị na-enweghị olileanya na nwa ha nwoke pụrụ ịbụ onye nwere onwe ya na nramahụ nke kpọgara ya ụlọikpe n'ezie n'ụbọchị taa ana m eme ka anyị mara na ikpe ahụ biri biere nwa okorobịa ọ bụkwaghị onye nọ n'obi ntiwa ezinụlọ ya abụkwaghị ndị ga-anọ na-achị otu esi akọta enye ndị ọka iwu otu a ka ọ ga-adị na ndụ gị n'ụbọchị taa kama naanị kwere ma tụkwasị chineke obi a bụkwa n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma bụ na ọ dị ajụjụ nke na-agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a 63 7224. ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail dọtcọm ezi enyi m ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ na-echekụtara mụ na gị na anyị kwesịrị ịtụkwasị chineke obi anyị na-asị ka chineke gbuore gị mkpa gị na ezinụlọ gị na aha jizọs amen n'ọnụ nwayọ mma anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye mechie eze onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo anyị na-arịọ ka chineke gbaghara anyị mmehie mma anyị na-akpa agwa ọma n'ime ya unu emeela ndị adventist world radio kwaya ndị nyere anyị abụọ ma nke ụbọchị taa ezi enyi m anyị na-asị ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ịhụnanya ya bara unu ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ mgbe nwanne anyị nwoke nwa chineke tiri mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye mechi eze anyị na-ekelekwa gị nwanne m nwoke nwanne m nwanyị na ihe ọmụmụ anyị nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke anyị gọzie gị ka chineke anyị mee gị mma eji m aka na kemgbe anyị na-ekwusa okwu a niile enwe mmasị na ya onye nwe anyị mee gị mma n'ụbọchị taa anyị nwere isiokwu dị mkpa nke m ga-achọ ka ị soro m keta oke n'ime ya isiokwu a na-asị chetakwa m onye nwe m chetakwa m onye nwe m nke a bụ isiokwu anyị chetakwa m onye nwe m ebe ọbụla ị nọ mechie anya ka anyị kpee ekpere ka ebulie aha gị elu jehova nke osu niile nke ndị agha ihe ahụ rara mmadụ ahụ gị onwe gị na-eme ya ihe ahụ nke a na-achọ achọ gị onwe gị na-eme ka ọ dị mfe ịchọta anyị na-achọ eziokwu gị anyị ahụkwalanụ gị mere na anyị ebere ka anyị na-aga ịnụ okwu gị taa anyị niile ndị nọ n'ebe niile dị iche iche na-eke okwu a kwee ka anyị nụtara onwe anyị ndụ kwee ka anyị nụtara onwe anyị ọganihu kwee ka anyị nụtara onwe anyị mbuli elu na aha jizọs kraịst bụ onye Nsọpụta anyị amen chetakwa m onye nwe m anyị ga-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ lok isi iri abụọ na atọ amaokwu nke iri anọ na abụọ lok isi iri abụọ na atọ amaokwu nke iri anọ na abụọ soro m ka anyị leba anya n'okwu chineke cheta akwụkwọ mkpughe isi mbụ ebe a sị na ngọzi na-adịrị ndị niile ndị na-agụ ndị niile ndị na-anụ okwu nke amụma nke a n'ihi na ha ma na oge anyị dị gịnị oge anyị dị mkpụmkpụ ngọzi ga-adịrị gị n'ụbọchị taa ka ị na-eme ha akwụkwọ nsọ gị akwụkwọ Luk isi iri abụọ na atọ amaokwu nke iri anọ na abụọ ebe ahụ sị gịnị ngwaṅa ntị o wee sị Jizọs cheta m mgbe ọbụla ị ga-abịa na alaeze gị Jizọs malitere izi ozi ya n'akwụkwọ Matiu isi atọ amaokwu nke iri na asaa Jizọs sị chegharịanụ n'ihi na alaeze eluigwe dị nso oge ahụ ezuwo chegharịanụ n'ihi na alaeze eluigwe dị nso nwanne anyị nwoke jọn bụ onye malitere ozi ya na-agwa ndị juu niile ka ha chegharịa ma mgbe jizọs malitere ozi ya jizọs aga n'ihu n'ebe jọn kwụsịrị na-agwa ndị mmadụ si ha chegharịa ọ dị mkpa nke ukwuu alaeze eluigwe dị mkpa ọ bụ ihe mere e ji n'ozi ozi ya jizọs dịka anyị maara nke ọma nyefere ndị na-eso ụzọ ya ozi nke ha ga-ezi gịnị bụ ozi o nyere ha n'aka ọ sị ha gaa n'ozi sara mba niile ekere ka ozi ọma nke m onye ọbụla nke kwerenụ nke e mekwara baptizim a ga-eme gịnị a ga-azọpụta ya nke a bụ ozi e nyere ha n'aka ọ bụkwa otu chegharịanụ n'ihi na alaeze eluigwe mere gịnị dị nso ụmụnne m alaeze eluigwe bụ ihe dị ụtọ nke ukwuu karịa alaeze niile nke dị n'ụwa akwụkwọ ndị kọrentị nke mbụ isi abụọ malite na nke itoolu ebe a sị ihe anya na-ahụbeghị nke na-abatabeghị n'obi mmadụ ka chineke kwadoro ndị niile mere gịnị hụrụ ya n'anya ihe chineke kwadoro anyị bụ ihe dị ukwuu ọkwa n'ihe mere o ji dị mkpa na anyị ga-achọsi ya ike anyị ga-achọsi alaeze ike iwere ohere gị gụọ n'akwụkwọ mkpughe isi iri abụọ na otu na akwụkwọ mkpughe isi iri abụọ na abụọ mgbe a na-akọwa ọnọdụ alaeze eluigwe a nke onye nwe anyị na-aga iwetara anyị anyị hụrụ na ọ bụ alaeze dị ebube ọ bụ alaeze nke na-agụ agụ ọ bụ alaeze nke mmadụ niile kwesịrị ịchọsi ike ọ bụrụ na ọ ga-efu gị ndụ gị nweta alaeze a ọ kacha mma ihe ọ bụla ọ ga-efu gị ịnweta alaeze a ọ ka mma ọ bụ ihe mere jizọs ji esi ka anyị buru ụzọ chọọ alaeze eluigwe ya na ezi omume ya na ihe ndị ọzọ na a ga-atụkwasịrị anyị ya alaeze eluigwe bụ nke anyị na-ekwu okwu ya dị ka anyị nụrụ n'ụbọchị nke gara aga alaeze eluigwe bụ otu alaeze onwe mgbe a gasị asị na nke a ga-abụ mgbe ọ ga-abụ ọ dịghị agwụ agwụ alaeze chineke anyị dị nso ịbịa ka jizọs kraịst nọ n'ụwa jesie ozi ya n'elu obe ọ malitere ịkwa akwa ọ malitere iti mkpu n'ihi na oyi anụ arụ nke bụ mmadụ ọfụ na ọnya nke etiri ya arụ malitere inye ya nsogbu ọ malitere igbu ya mgbu jizọs anyị nọ na-eti mkpu ụfọdụ ndị mmadụ na-achị ọchị ma otu nwoke nke akpọgidere ya na jizọs n'elu obe ọ bụ onye ohi ya sị jizọs ọ bụ gịnị mere ị na-agaghị enwetu onwe gị n'ebe a ọ kwesị na ịbụ chi ọ na ịbụ onye nzọpụta gịnị mere ị na-agaghị azọpụta onwe gị nzọpụtakwa anyị nke a bụ okwu efu nke a bụ okwu ikwu emo nke a bụ okwu njakịrị nke a bụ okwu nke okwukwe na-adịghị n'ime ya jizọs adịghị asị ihe niile jizọs mechiri ọnụ akwụkwọ nsọ mere ka mara na otu onye ohi ọzọ nọkwa nke mere ngwa ngwa tinye mkposi onye ibe ya ọ bụ gịnị mere iji na-etinye ọnụ n'okwu na-agbasa gị ọ bụ na ị maghị na onye a adịghị ihe ọ bụla o mere ọ bụ mụ na gị bụ ndị ohi ọnọdụ anyị nọ bụ ọnọdụ kwesịrị ka anyị nọrọ mana onye nke a ọnọdụ ọnọ abụ ọnọdụ kwesịrị ka ọ nọrọ ị na-ekwenye na ịbụ onye ohi ị na-ekwenye ka ị na-ewere ihe ọjọọ ị na-eme na-atụkwasị n'isi ndị ọzọ nwoke a kwenyere na ọ bụ onye ohi ọnọdụ ya nọ na-ewuta ya ọ na-eritere onwe ya ahụ isi ọ maara nke ọma na ọ bụ n'ihi ha mere jizọs ji bịa akwụkwọ nsọ mere ka mara na ka o kwesịrị okwu a o lere jizọs anya n'anya mmiri akwa ya etie mkpu n'oke olu ya sị onye nwe m chetakwa m onye nwe m chetakwa m mgbe ị ga-abịa ọzọ n'ala eze gị ọ na-akpa m mkpa ịnọ n'ala eze gị ma n'ihi ọnọdụ enweghị m ike ime ezi omume nke a ga-eji mee ka m nọ n'ala eze gị chetakwa mere m ebere ụmụnne m ka anyị lee nzaghachi jizọs onye nwe m chetakwa m gịnị bụ nzaghachi jizọs jizọs mere ngwa ngwa tie mkpu n'oke olu gwa nwoke a si ya gị onye kọtara na ihe ị mere bụ ihe ọjọọ onye kọtakwara m dịka onye nzọpụta taa ka mụ na gị ga-anọ na paradaịs haleluya taa ka mụ na gị ga-anọ na paradaịs cheta mụ onye nwe m nwanne m nwoke nwanne m nwaanyị na-ege ntị ọ nweghị mgbe ọ bụ mmasị onye nwe anyị ka mmadụ ọbụla laa n'iyi ọ bụrụ na ị gụọ na akwụkwọ pete nke abụọ isi atamokwu nke iri ịmalite na amaokwu nke iri na itoolu ị ga-ahụ na ọ dịghị mgbe ọbụla ọ bụ mmasị onye nwe anyị onye ọbụla ịla n'iyi chineke chọrọ ka anyị bịa ruo nsọpụta ọ bụ ihe mere ozi a ji na-erute gị n'oge ndị a chineke achọ ka anyị laa n'iyi onye nwe anyị chọrọ ka asọpụta sọpụta anyị n'ihi nke a anyị na-arịọ dịka onye ohi nu na ị mere ihe ọjọọ kwere na ịbụ onye ohi kwere na ị na-akpa iko kwere na ịbụ ogbu mmadụ kwere na ahụhụ nke ịnọ n'ime ya na ị kwesịrị ịnọ n'ime ya ahụhụ anyị nọ n'obodo a bụ naijiria anyị kwesịrị ịnọ ya ahụhụ anyị nọ na ezinụlọ anyị anyị kwesịrị ịnọ ya ka anyị kwere nke a ma rịọ onye nwe anyị si ya cheta anyị rịọ onye nwe anyị si ya mere anyị ebere onye nwe anyị ga-emere anyị ebere onye nwe anyị ga-echeta anyị ụfọdụ na-aza aha ha sị chim echefula m chim aga echefu gị ka onye nwe anyị gọzie gị n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị ka anyị buru ụzọ chọọ alaeze chineke anyị ga-ahụ na chineke ga-agọzie anyị gọzie anyị gọzi gị bekee anyị oke imela onye mgbasa ozi onye mechie eze na-echekwutara anyị ka anyị wee chigharịa ugbu a site na alaeze chineke na-abịa nso anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-eme ihe rịba ama n'ime ndụ gị ma ugbu a ruo mgbe ebighị ebi imeela onye mgbasa ozi kọrọ na ekwentị na 0706 3637224 0706 3637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ka anyị kelee nwanne anyị nwoke fidelis ọgbalugwu onye kpọrọ anyị na kavanshan kaduna naijiria imela nwanne anyị nwoke ka iji kpọtụrụ anyị anyị na-asị ka chineke gọzie ọlụaka gị ka chineke nye ya amamihe na ihe ọbụla nke ị na-eme imela ka iji kpọtụrụ anyị otu aka ka anyị jikwa na-ekele ndị enyi anyị ndị na-ahụ anyị n'ụzọ na-asị unu jisi ike anyị na-anụ olu unu unu na-eme nke ọma anyị na-arịọ ka ngọzi chineke dakwasị n'ụlọ ezinụlọ unu ka chineke dozie okwu ya n'ime ndụ onye gịrị ege na onye kwupụtara ya amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo